ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị chasịara unu n'ebe ọ dị site na jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu oziọma a na-abịara site na ụlọ ọrụ ndị Life wọld redio Ministry nke ngalaba ụwa niile gbara gburugburu site na akala ndị baptist missionary association nke afrịka dum ọ bụkwa site na ngalaba nke naịjirịa nke dị n'ime eru n'ime ịbàdàn nke dị n'ime ọyọ steeti ka okwu a si eru n'otu n'oge ugbu a ọzọkwa udo nke chineke nke jesi udo niile dịrịnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs amen na-enwe ihe ntụgharị uche na ihe anyị ga-eji nwee ihe mmụta n'ụbọchị tadịla dịka chineke si nye anyị ohere anyị ga-eleba anya na akwụkwọ nke ozioma jọn dere ozioma nke jọn dere anyị ga-agụ na isi nke iri na otu malite ego na amaokwu nke iri abụọ na ise na iri abụọ na isii dị ka john dere isi nke iri na otu malite na-amaokwu nke iri abụọ na ise na iri abụọ na isii ọ jizọs sịrị ya mụ onwe m bụ mbilite n'ọnwụ na ndụ onye na-ekwere na mụ Ọbụna ma a sị na ọ nwụrụ anwụ, ọ ga-adị ndụ ọzọ. Ọzọ, onye ọbụla nke na-adị ndụ, nke na-ekwerekwa na mụ, ọ gaghị anwụ ma ọlị, ruo mgbe ebighị ebi, ikwere nke a? Ka Chineke gọzie okwu ya, ka ọ mịa mkpụrụ n'ime anyị, nyekwana anyị ezi ndụ site na Jizọs Kraịst bụ nwe anyị. Amen. na ị ịga n'iru n'ihe mmụta anyị nke ụbọchị taa ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ kwere na jizọs na-azọpụta ọzọ kwere na jizọs na-azọpụta ọ bụ na anyị ohere adịghị anyị iji wee gụchaa akwụkwọ a nke isi nke iri na otu a ma dị dịka ah, mmụọ nsọ nke chineke si atụrụ anyị atụrụ anyị n'oge dị ugbu a n'isi mbido anyị fụrụ akụkọ ihe mere n'ebe a na betani na ụlọ nke meri na mata na nwanne ha bụ lazarus lazarus arụ nwụbara o wee site n'arụ ọnwụnwa wee nwụọ mgbe arụ na anwụbe arụ na-ezughị oke eziri ozi ka akpọọ enyi ya nwoke bụ jizọs ka ọ bịa n'ihi na ya na ndị ezinụlọ a dị na mma ma jizọs site na ọrụ ọ na-arụ na ịga ozi ya o wee gbuo nwantịntị mgbe tutu ọ na-erute n'ebe ụlọ ndị a ma tutu ọ na-erute n'ụlọ ndị a lazarus wee bụrụ onye nwụrụ anwụ mana ya nwere onwe ya maara ihe ndị a n'ihi na ọ dọlatara azụ wee gwa ụmụazụ ya si ha na enyi ya nwoke bụ lazarus adabago n'ụra ọnwụ ma ihe ndị a mere ka ebube nke chineke wepụta ihe mana ụmụazụ ya ghọta ha ha chi na ọ na-ekwu maka ụra nke mmadụ dị rahụ ụra hazie sị ọ bụrụ na ọ rara ụra na ọ ma jizọs na-akọwatara ha mekọtara ha na lazarus abụghị onye nwụrụ anwụ mana ya agaga akpọlite ka ozi ọma nke chineke wepụta ìhè ọ bụ na ile anya mgbe o rụziri batazie n'ụlọ ha nke aga n'iru batazie ebe ha na onye ọbụla mgbe ọ na-abata be ha lazarus abụrụgo onye nwụrụ anwụ eligori ya ọ gabigarị n'ụbọchị anọ gara aga olileanya adịzie n'ihi na olileanya ha dere mgbe ọ ka dị ndụ ma kịta ọgwe na ngwegwego na-etigoro n'ime ili enwezi olileanya nwanne ya nwaanyị wee na-akwatara jizọs na ọ bụrụ na ọ gbalitere na ọ bịara n'oge mgbe ha ji wee zie ozi na nwanne ha nwoke kara adị ndụ mara kịta na ha onwezi ihe jizọs pụrụ ime na enwezi olileanya jizọs wee na-akọwata na ọ bụ na ha nwee okwukwe kwerịta na enwebụ mmalite na enwebụ mbilite n'ọnwụ na ndụ na nwanne ha nwoke ga-adịkwa ndụ ọzọ na ihe ịhụju anya nke ụwa n'ihe mkpagbu nke ụwa na ihe iru uju niile na ihe mbibi nke ụwa emegwo ụfọdụ ndị mmadụ ha ewepụzie okwukwe na uche n'ebe chineke nọ na-asịzi na olileanya adịzi maka ngwagha nwanne m nwoke na nwanne m nwaanyị gụnye na-ege ntị n'ogodo ugbu a olileanya dịrị gị ọbụna dị mgbe iche che na olileanya na-adịzi n'ihi na mmadụ bụ mmadụ naanị ihe mmadụ pụrụ ime ka mmadụ pụrụ ime chineke bụ ọkaka Chineke bụ onye pụrụ ime ihe niile Chineke pụrụ ịtụgharị ajụ n'ime ndụ onye ọbụla a sịgodịrị na mmadụ nwụrụ anwụ ọkpụkpụ ọbụla nwụrụ anwụ ga-adịkwa ndụ ọzọ ekwubie m okwu n'oge dị ugbu a ihe ọbụla nke mebiri emebi n'ime ndụ gị n'ime ezinụlọ gị n'ebe na-agụ akwụkwọ n'ebe na-azụ ahịa ọ pụghị na mbata gị niile na ezinụlọ gị niile esi na enwezi anya mana onwezi ihe mmadụ pụrụ ime Ana m ekwubi okwu n'ogede ugbu a, Jizọs karịrị afa ndị a niile na agbagha mgba imegide gị. Afa Jizọs karịrị ọnwụ na mfụ Afa Jizọs karịrị ihe niile nke na-eweta ọgbata uhie n'ime ndụ gị. wee na-enye ha iwu n'oge ugbu a hakwara ngwongwo ha pụọ n'aha Jizọs onye mmeri ka ị bụ ị ga-enwe mmeri ụtụtụ n'ehihie na abalị naanị gị nwee ntụkwasị obi n'ebe Chineke nọ nwanne lazarus na-ekwu okwu dị ka ndị na-enweghị anya mana anya ha apụgori n'ihi na nwanne ha nwoke abụgo ya nwụrụ anwụ ma jizọs mere ka ha mata na na ha kwere nke a ikwerego na jizọs na-azọpụta ikwerego na jizọs bịara nwụọ n'ihi mmehie gị ikwerego na jizọs pụrụ ime ihe niile ọbụna ego akwụkwọ izikel n'isi nke iri na atọ na asaa ị ga-afụ ihe mere ebe ahụ mgbe mmụọ nsọ nke chineke duru ezikiel gaa na olulu ọbụladị n'olulu ọkpọ nke kpọrọ nkụ nke na-enweghị olileanya enwere ihe mgbanwe enwere ihe ntute enwere ihe ibuli elu na ebe olulu ahụ nke ọkpọ kpọrọ nkụ dị mgbe ikpeazụ ha bụrụ ndị nke nwere ndụ bụrụ ndị nke nwere ọṅụ bụrụ ndị nke nwere mmeri a na-ekwubi okwu n'ime ndụ gị ọ dị ebe ọ nke na-enwezi olileanya nke mmadụ si gị aha na onwezi ihe pụrụ ime a na-akwubi okwu n'oge dị ugbu a si gị nwee olileanya n'ebe jizọs nọ ị nyefego ndụ gị n'aka jizọs chineke ọ na-achọ achị n'ime ndụ gị gịnị ka iji wee hiri isi gịnị ka iji wee mere ebe mgbakwasị obe gị na mgbakwasị ụkwụ gị tụkwasị obi na jizọs jizọs zuru meri ya ị kwenyere nke a asịgwori iri na onye ahụ nwụrụ anwụ onye ahụ adọbago n'ime ili ma jizọs si na ya bụ mmalite mbilite n'ọnwụ na ndụ asịgwori iri na onye ahụ nwụrụ anwụ ma onye ahụ ga-adị ndụ ruo mgbe ị nke a ajụjụ ka a na-ajụ gị n'ogede ugbu a mmụọ nsọ nke chineke na-ajụ gị ị kwenyere nke a naanị gị kwere ị ga-afụ mgbanwe n'ime ndụ gị naanị gị kwere ị ga-afụ mgbanwe nwata ahụ nke na-adịghị anụ ihe nke na-ekpafu akpafu nke na-eme ka o siri masị ya di gị nke na-eme ka o si wee so na-eti gị ihe ma ọ na-emebi ihe dị ka mmụọ ọjọọ nke na-edugara ya ma nwunye nke na-erube eri isi achọrọ gwa gị kwere. jizọs ga-atụgharịrị ya ajụ nwee olileanya na mgbanwe adịgo nwee olileanya na ịpụrụ ịbụ onye chineke ga echeta wee ya ajụ ihe ọbụla nke na-agbaghị aka mgba chineke ga-enye gị nzọpụta nke pụrụ iche ịkwenyego na jizọs kwesị ike kwudosi ike na okwukwe kwudosi ike na olileanya ị ga-afụ ihe mgbanwe n'ime ndụ gị n'aha jizọs gị onye na-ege ntị n'oge dị ugbu a ị nabatagwo jizọs dịka onye nwe na onye nzọpụta nke a bụ mmalite iji wee kwenyere bịa kwere na ọ nwụrụ ọnwụ n'ihi gị kwere na afọ niile nke ọta n'obe nke kalvarị azọpụtago gị mgbe ị na-eme nke a ị ga-afụ ihe dị iche naanị gị ekwulata isi n'oge dị ugbu ebe ọ ị nọ kpere chineke si na ịlatagwo na mmehie gị niile na njehie gị niile na ịbịagwo ka ọ bụrụ onye ndu gị site n'ugbu a wee ruo mgbe jizọs ga-abịa kpọrọ ndị ya welata isi n'oge dịwa ka ekpere chineke onye nwaanyị na chineke onye pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a ndị nke rubere isi n'oge ugwu n'oge dị ugbu a onye nwaanyị mere ha ebere chichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ ma deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke eketa oke mgbe jizọs ga-abịa kpọrọ ndị ya n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị amen gị onye na-ege ntị n'oge dị ugbu a ekele dị chineke n'ihi na ịnwego ndụ ọhụụ mata na okwu ndị a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life world Radio Ministry nke mba ụwa niile gbara gburugburu si na ngalaba nke afrịka ọ bụ na unu nwee akụkọ mgbam ma ajụjụ ma ihe mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 ka udo nke chineke nke kachasị udo niile dị ruo n'ebe ọ dị ukwuu ruo mgbe anyị na jizọs ga-ahụ ihu na ihu ma na-ebikwa n'ezi ndụ dịka otu wee kwesị ozi ndụ nke udo na nke ịhụnanya na nke ọganiru na nke ịhụrọta jizọs na okwu ya na mmadụ niile n'anya dịka otu wee kwesị mgbe unu na-eme nke a chineke ga-agọzibiga n'oge n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen